chineke ka udo nke chineke nke kasị udo niile dịchasịara ụnụ n'aha jizọs kraịst onye abụ ezi nwanne ụnụ nwoke obi obichukwu tony eberechukwu ozi ọma nke a na-abịara ụnụ site na ụlọ ndị life world radio ministry na ndị baptist missionary association nke afrịka gbara gburugburu site na ngalaba nke naijiria nke wuru n'ologo eru n'ime Ibadan dị n'ime Ọyọ steeti ka akpere Chineke ezi onye nwanyị dị nsọ onye pụrụ ime ihe niile ekele dị chesara gị n'aha Jizọs dị medalụ na dị ohere nke inyere anyị iji wee dị atụgharị uche n'okwu gị gị nke ndụ okwu gị nke na-eweta mbuli elu na amamihe ka ụbọchị nke taa bụrụ ihe a ga-agọzi agọzi n'ime ndụ anyị n'ihi jizọs kraịst bụ nwa anyị emem ihe mmụta anyị taa anyị ga-aga n'iru site na ego akwụkwọ nke mak oziọma nke mak dere site na amaokwu nke iri ịnọ wee malite ego na amaokwu nke iri ise ruo na iri ise na iri ise na otu mark 10 50 51 o wee chifuo uwe ya zọlie bịakwute jizọs jizọs wee za ya si gịnị ka ị na-achọ ka m mere gị onye isi ahụ wee si ya rabonai ka eme ka nhụ ụzọ ka chineke gozie okwu ya n'ime ndụ anyị ka ọ mịa mkpụrụ n'ihi jizọs kraịst bụ onyenwe anyị emem na ịga n'iru na mmụta anyị nke a ihe a ga-eji mere isiokwu n'ụbọchị nketa bụ dọka obi gị dọka obi gị na ịga n'iru na mmụta anyị nke a onye anyị ji mere ihe isi akụkọ bụ nwa nwoke bụ onye kpuru isi Bartimaeus mgbe ọ matara na onye nzọpụta na-aga ọsị na ihe abụ ohere nke m iji wee nwee nzọpụta o wee tie mkpu n'oke unu ka e wee mere ya ebere ụfọdụ ndị mmadụ bụkwana si ya mechie ọnụ ka ha nụ ihe na ọ na-enye mkpọtụ nwa tiri mkpu karịsịa o wee nata ebere dịka ndị mgbe afọ gara aga n'ụbọchị nke taa mgbe jizọs guzoro wee kpọọ ya oku ọ laghị azụ ọ sịkwa anyị ka na gbuo oge ozugbo ozugbo oguzo wechifuo uwe ya zọlie bịakwute jizọs uwe nke a bụ uwe nke njọ uwe nke ayịyọ uwe nke mkpagbu uwe nke ihuju anya uwe nke enweghị ike nke mweda n'ala nwanne m nwoke na nwanne m nwanyị onye na-anụ olu n'oge dị ugbu a ebee ka ị daworo na mgbe gara aga ebee ka ị yọworo gịnị bụ mkpa gị gịnị bụ ihe nke na-anọchibidogo efu jizọs efu n'uwe nke a bịara ịnabido nwa nwoke Timaeus ka ọ ghara ibilite gakwute Jizọs o wee dọka uwe nke a o wee chifuo uwe nke a wee zọlie dịka nwoke wee bịakwute Jizọs achọrọ nke ibilie n'ogede ugbu a zọlie dịka nwoke n'ikikere nke Chineke na-enye ekwela ka obi bilọ mmiri ekwela ka obi ịlaghachi azụ ma eso ngọngọ nabidogo ịbịakwute jizọs bilie bịakwute jizọs ị ga-abụ onye a nara nke ọma bilie bịakwute jizọs amaogo ọzọ asachagbuo gị site n'ọbara nwa atụrụ nke na-eweta ndụ nke na-eweta udo na ndụ mmadụ were okwukwe bịa bilie zọlie bịakwute jizọs dịka ị na-anụ okwu a n'oge dị ugbu a ihe abụ ohere nke gị iji wee bịakwute jizọs dịka onye isi nke a nwa timaeus bịakwutere mgbe ọ bịakwute jizọs jizọs wee nye akwụkwọ nke iji wee akwụkwọ nke pụrụ iche nke ndị oyibo na-akpọ blank chek o wee si ya gịnị ka ị chọrọ ka emere gị n'oge awa otu aka ka jizọs zi ajụwa gị nwanne nwoke nwanne nwanyị nwaanyị onye na-anụ olu n'ogodo ugbu a gịnị ka ị chọrọ ka emere gị ụfọdụ nwere ike na-asị ee jizọs ọ nabụnọma na nwoke akpụrụ isi ọ nabụnọma ha nke a ọma mara nke ọzọ achọrọ nke mata na jizọs mazuru ihe niile ọ bụ onye pụrụ ime ihe niile ọ na-ahụ na ihe na-ahụkwa na nzuzoro ma o mere ka anyị mata na o nyere anyị ohere iji wee mee iji wee nwee ihe ndị oyibo na-akpọ choice na nke a ọsị akwụkwọ nsọ mgbe chineke na-agwa ndị ụmụazị Izrel n'oge gara aga ọsị ha na enewe ụmụ ụnụ ohere ndụ na nke ọnwụ nke ngozi na nke nkọcha masị ha were ni ndụ were ni ngozi ọ bụrụ nke ebighị ebi dịka ohere nke a na gị mgbe na-asị gị nwanne nwoke na nwanne nwaanyị ebe ọ bụla nke n'ogodo ugbu a were ndụ were ngọzi ka chineke na-ajụ gị ka jizọs na-ajụ gị gịnị gị chọọ ka eme gị n'oge awa o wee sị nwa nwoke timaeus wee sị achọrọ m ka emee ka nhụ ụzọ lee ka o si wee kpọọ ya ọsịara bonai ka emee ka ahụ ụzọ onye nwe m iwerego jizọs dịka onye nwe gị na onye nzọpụta gị ihe abụ ohere nke gị ihe abụ oge nke gị anyị anaghị ekwuzi maka timaios nwana nwoke timaios gụnwa ka anyị na-ekwu gbasara n'ogede ugbu a gụnwa ee nwanne nwoke nwanne nwanyị, nne nna nwa ebe uru onye ọbụla nke ịbụ gụnwa ka a na-ekwu banyere n'oge dị ugbu a n'ihi na jizọs bụ ihe jizọs bụ ndụ jizọs bụkwa n'ụzọ ọ bụrụ na ile anya efu na ihe na ndụ na-agagharịta ọnụ onye nwere ihe nwere ndụ onye nwere ndụ nwere ihe ọ bụrụ na ịdị ndụ ma ị nweghị ihe ndụ ga ezughị oke ọ bụkwa na n'ihi ma ndụ adịghị ndụ ha ezughị oke n'oge dị ugbu a ka ị aha ọhụrụ n'ihi na mgbanwe nke ndụ na mgbanwe nke ihe na-enweta aha ọhụrụ nke ndị na-akpọ change of destiny n'oge dị ugbu a achọ nke a ihulata isi n'ebe ọbụla nke nọ ka si chineke site na nwa ya bụ jizọs kraịst nye gị ihe nye gị ndụ gịnị ka ị chọrọ ka emere gị nara nke a ka ịdọka obi gị site n'ikpochu ihe nke rụrụ arụ n'ihe nke ruru unyi n'ihe nke ọnwụ pụrụ iche ka nara ndụ nke kraịst nke idubaga na ndụ ebighị ebi ka ekpere chineke ezi onye nwaanyị na chineke anyị ekele gị n'ogide ugbu a ohere nke inyere anyị iji wee n'okwu gị ka okwu gị nke a wetara anyị mgbanwe debakwana aha ụmụ gị ndị a ndị nke rịbatara isi na ndị nke nabatara okwu gị n'ogide ugbu a deba aha ha na akwụkwọ nke ndụ na akwụkwọ nke ọganiru onye nwe mere ha ebere dịka ha si n'ahịa arịọ ugbu a ka ha dọkara obi ha nwunye ha ndụ n'ime ndụ ikikere iji webe ụmụ gị n'ihi jizọs kraịst bụ onye nwanyị anyị onye nwanyị na chineke ka ndị a niile bụ ndị rịọtara isi na ndị nke n'okwu gị ugbu a ka ha nwee ezi ndụ ka ha nwee ezi ihe ka ha bụrụ ndị nke agọzi agọzi site na mgbe a wee mgbe ha ga-ahụ jizọs na ndụ nke ka na n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị emem achọrọ nke mata na ka na-aga n'iru ị na-anụ okwu nke chineke na Life World Radio Ministry ọ bụ na ị karịa ka ị na-anụ enwere ike n'igwe okwu nọmba 08056719493 ọzọkwa 08056 72249493 ka ekpere chineke ezi nwa na chineke demedalụ n'ogede ugbu a n'ihi na ụbọchị nke anụgwụ okwu nke ndụ na nke na-eweta mgbanwe ka mgbanwe nke a nke nye anyị ndụ anyị ka anyị si sidokọkwana anya obi anyị wee na-ahụ ụzọ n'ogede ugbu a onye nwa chineke tụkwasị anyị ndụ n'elu ndụ ka mgbe n'ikpeazụ ka afa bụ ihe budo enyi ya gọzi agọzi n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen